ọcha ka anyị nwe na-ekpere anyị enwe mmadụ niile n'ebe a hafee gị n'aka ma ndị ka na-abịa abịa ma ndị nke nọ n'ụzọ ma ndị nke na-aga aga Chineke anyị kpọrọ ya ndị old boys of Idato Technical Craft College ojuya Chineke ka n'obi ejiri gbakọ ebe a bụ ihe nke ga-anọgide echi ka ọ bụrụ ama onye mara nwanne ya chinesi ka bịa nọnyere anyị ka atụmatụ niile anyị ga-atụ n'ụbọchị nke taa bụ ihe nke ga-ewelite mmụọ onye ọbụla both spiritually financially and otherwise nyekwa ya amamihe nke pụrụ iche iji wee na-ahazi okwu na-ahazikwa ezinụlọ anyị anyị na dị iche iche na-ahapụ gị n'aka na-asị ọ na-eme n'ihu anyị na ọ anyi na na eme na We can never be victim of banditry or any unknown gunmen or whatever we are here in this community, in this Nigeria. Father, come on, always be with us, direct us, O Lord. Father, bless our handwork as we are stepping into 2023 Chineke ihe ọbụla e megara aka ka ọ bụrụ ihe aka nchawa ndị ọ na-ada aga ọ ga-agaziri ha ndị ọ na-agazi ọ ga-awa mmaji mmaji n'aha jizọ ndị nke nụgoro di na nwunye ezinụlọ ha ga-awụkwa ihe a gọziri n'aha Jizọs ndị nke na-achọ nwa n'ime anyị ha ga-amụ okpuru n'aha Jizọs ndị nke mụrụ ama ụmụ ha ga-awụ ihe eji ama atụ n'aha Jizọs Kraịst bụ onye nwe a na-asịkwa ndị nne na nna anyị ka ndị ọgba ahụ mee nye ha ogologo omenala isi ike ka ha nwee ike uru nwa ha n'aha Jizọs Kraịst bụ onye We just said our opening prayer now by Dimba Ejike. so uchechukwu John, maka ị na-anụ ya emeka ka ị na-anụkwa ya maka na dimgba kpere ekpere a anya ya dị clear biko ọjụjụ nne m nwaanyị ọkụ nna mmụọ biko anyị agaghị ige n'ike onye ọbụla onye ọbụla na-ekwu let us give him the audience to talk amen ihe m na-ekwu na awụ anyị ekpere ekwe onye m that you have started ọ bụ eziokwu na ụlọ agenda ajibido na anyị agenda The little information.